Choice, shake it well though. I'm shaking it now. ọgwụ a ọ na-arụkwa gị ọrụ is it working at all? ọgwụ a ọgwụ a ọgwụ ka dịkwa too much o since m na-aṅụ ọgwụ a since Monday m bidoro ṅụwa ọgwụ a the ọgwụ is very very nice in fact ọgwụ ka ahụbekwa m dịka ọgwụ ka before ọgwụ ya very nice ụtọ na m na-aṅụ ya na ọ dị very light n'ọnụ m kemgbe m nwara ya ọ na-enye m ihe m chọrọ ọ na-enye m ezigbote ihe m chọrọ enwere ọgwụ ndị Igbo niile a na-adị aṅụsị asaid nke a na-awụ the highest nke a na-aka nṅụrụ nke na-aka nṅụrụ nwụọ ṅụọ ya highest aṅụbeghị m ndị nke ọzọ m na-aṅụ a na-enye m ihe m chọrọ nke a nke mma nyere m ihe m chọrọ in ụgwọ a dị egwu biko eh, ị ga-adọrọpụrụ m nke m ga-enye nne m nne m nne m nọ na vileji nlaruo ụka m nye o were gbasiri ahụ Hello, guys. I hope you can hear my husband in the background. I am asking him how he is feeling since ever he started taking Fafo Life, and he's giving me a positive response. The truth is that he did not know that am recording his voice right now. Honey, I'm sorry about it. He did not know that I'm recording his voice. I don't just want him to tell me that this um, Fafo life is nice, maybe because it's my business. No. I have been asking him before now, and he has been assuring me that he's seen a big difference. I'm asking him again today, and he's giving me a positive response, just like he has been doing before now. Fafo life is the best. This one no be love discussion, though. He's telling me the reality. because he did not know I'm taping his voice. So I want to tell you that if you have an aged mother, if you have someone that is sick already, whatever kind of sickness, please call me, contact me, contact us concerning Fafo Life. We are going to give you the product and it's working perfectly well. Yes, it's working perfectly well. It's working. It's working because before now my husband has been so down that was why I went and picked my product because I've bought it before now. I was so reluctant. But because he fell sick, I went to the stockist, I picked the product. Today is making it one week. It was on Monday. He is taking it. And before now, he has been telling me it is nice. I'm just asking him for the third or fourth time. He has been telling me that this this this stem cell, this product is so nice. So guys, take this business if you're into this business take it so serious if you are yet to join please do join us if you don't want to join you can also take this product you can use it children can take it adults can take it uh, elderly people can also take it so it does not have any side effects no side effects so it's, is working so perfectly well thank you all